ndewonu ndewonu ndị igbo nke m ana m ekelekwa unu tata asịkwa m ya dịla anyị mụ ebe anyị anọ na n'ofu n'ofu ama m na anyị niile apụtasịgonu tata ka m na-ekelekwa unu ama m na anyị abago n'ọnwa ahụ tata bụ ụbọchị nkwọ ekene ụbọchị nkwọ ana m ekelekwa unu si ya dịkwala anyị ma n'ofu n'ofu ebe anyị anọ na ama m na unu echegide ego alụm na anọ m na nkwado ndị ụka wee gbasaa ozi nke a na eweta alụnụ tata bụ ozi nke na-eweta ọnwa anọ n'isi njedebe ọnwa anọ nke eh, anyị ji arọ ndị oyibo agụ nke kịta ọnwa anọ nke 2019 ozi a ka anyị eweta ya n'isi njedebe ozi a kwesịrị ilute unu ntị ụbọchị ụka ụbọchị ụka bụ oye nke bụ mkpụrụ ụbọchị oru na asaa n'ime ọnwa anọ ọ ga-afụ ka ozi a kwesịrị ịbịa mana dịka unu si mmanụ na anọ m na njem enwero m ike ịbịa ụbọchị ụka afọ enwekwanụ m ike ịbịa nyaa mana asị m kama efi anyị ga-agbanarị anyị ka anyị gbubeli ya ọdụ wee wepụta oge tata wee sị ka m bịa weta ya bụ ọnwa na-esi njedebe maka na ife ọbụla dịka okike si anyị si mụta n'okike na nọ n'ụwa gburugburu ife ọbụla anyị e meghele emeghe ga-emechi emechi maka na ụwa gburugburu bụ okilikili okilikili nke bụ ije agwụ ya bụ na anyị ama nrapụ anyị ama mmeghe ọnwa anọ ghebe ya oghe ọgụlụ na-aga anyị ga-eweta ya n'isi njedebe ka anyị wee nwee ike ịbanye n'ọnwa ise maka na nke a bụ ụwa nke ndị Igbo ije bụ ọgịga ada akwụ akwụ etu a ka ụwa anyị dị ọnya bụ na igbo gaara dịka echi na anyị ga na-aga na anyị nwere ngụsị na anyị nwere nsi njedebe wee sị ka nna m na-ekenekwa unu tata bụ nkwụ mana ka anyị mmanụ na ozi a bụ ozi nke nna akara weta iji wee weta ọnwa anọ n'isi njedebe daalụkwanụ n'ofu n'ofu ana m ekenekwa unu ama m na mgbede apụgo abalị apụgo ndị igbo si na abalị uchichi akpalugo ọjị ọ bụrụ na onye a na-achọrọ ka ọ bịa n'ụlọ bịa n'ụlọ asị na ochichi akpalụgo ọjị mana onye a ga-emela ọjị bịa n'ụlọ ọjị amapụta nke a pụta na mama nsị unu o ji dịkwa etu o ji dịkwa etu a maka ifie ofu izu anyị ewepụ ofu izu n'ọnwa ndị igbo n'ife anyị na-eme ọ nke akpata na anyị ga-apụta ọ bụrụgodu na ọ ga-agafego anyị apụta wepụta ozi afọ nke afọ gafela agafe ka ife niile wee zuo oke dịka anyị e si malịa dịka ndị igbo ozi njibịa tata ga-ewe obere oge maka na ọ nwere ọtụtụ ife m ga-akọwa nke gbasaa nwa anụ anyị na-eweta n'isi njedebe ife gbasara igbo atụmatụ afọ okpo okwu m jipụta taa bụ ije ngala ije ngala nke nwa bekee si nọ tọpik ọ ga-abụ ọkpa ji na-ewepụta ịga ga-akwụ n'elu e wee zipụta ozi tata ije ngala kedu onye na-ekwu nke a ife a bụ ife owumagana kwu owumagana si na ya ama nji maka na ọkụ na-agbabe nna ya wee rapụzie ije ije ngala maka na ije ngala ka eji wee malụ owumagana ọ da aga ka ngwele iji edi iche o ji nwa aga ọ na ya ama nji maka na ọkụ na-agbabe nna ya wee rapụzie ije ije ngala kedu ife nke a na-akọwa na ije ngala ka eji mara owomagana anyị nọ na ejirimara igbo anyị nọ n'ife eji malụ ndị igbo ọnya bụ ozi a na-ezite n'ara kedu ife eji malụ igbo kedu ejirimara fa nke mkpọ igbo nes nkwụ na ọ bụ na ịghọta nke a anyị ghọta ife ejirimara igbo bụ anyị ghọta ife ejimara anyị na ọ ga-enyela anyị aka ịbụ ndị na-emepụta ife na ọ ga-enyela anyị aka ebe ọbụla na ife ọbụla anyị tinyere aka na ọ ga-enyela anyị aka ịbụ ndị na-eme ọfụma maka na ife anyị na-ekwu maka ya ime ọfụma ju afọ ịbụ ọgaranya na ogbenye abụrụ maka anyị ọ nke a bụ ejirimara igbo maka na igbo nwere ife eji malụfa dịka etu ume agana sikwu na ya ma nji maka na ọkụ na-agbabe nna ya rapụ ije ije ngala kedu ife eji mara anyị anyị bụ ndị na-eme eme anyị bụ ndị nwere echiche na atụmatụ dị iche iche anyị ji egbuo mkpa dị iche iche ọnya bụ ebe afọ afọ igbo ndị gboo ndị gboo ndị mbụ mana ọ na-akọwakwa ifefa na-eme ife eji mara fa ndị na-egbochi ife ndị na-egbochi ife ọjọọ tupu o mee ndị nwere ike na atụmatụ dị iche iche igbochi ife ọjọọ tupu o mee ndị na-egbo mkpa nke a bụ ife eji mara igbo igbo mkpa ọ bụrụ onye ọzọ na-egboli igbo mkpa igbo na-agbana ya nwere mkpa bido n'oge gbobe mkpa onwe ọ ebe afọ ka anyị nọ tata anyị nwa na anyị na-ekwu na ndị igbo bụ ndị mbụ na fa bụ ndị mbụ ndị a mbụ na-agwa ya nọ mmalite na ebe chukwu kwụsịrị na ebe afọ ka ndị mbụ ga-ebido maka na ọ ga-enwelili ife bụ mbụ ọ ga-enwelili etu mmadụ na ndụ si wee gbaa ụkwụ n'elu ife anyị na-akpọ elu kedu ka mmadụ na ndụ si gbaa ụkwụ n'elu ife anyị na-akpọ n'ụwa osisi dị ya anụ ọfịa dị ya mmadụ dị ya mana kedu ndị bụ ụzọ gba akwụna n'elu ụwa nke n'atụmatụ nke ndị igbo faa bụ ndị gboo faa bụ ndị mbụ apụ faa bụ ndị mbụ ndị mbụ nke gbawapụtara na chukwu okike faa bụ ndị isi mbido okike faa bụ ndị isi mbido mmadụ dịka nne na nna si amụ ụmụaka dị amụkọta fa niile n'ofu mgbe o nweliri ndị bụ mbido o nweliri nke bụ mbido ụwa ndị igbo n'ime ụwa ndị igbo maka ife etu okike fasi bido maka na fa bụ ndị gbawapụtara na chi ife niile ra ịra ife niile ra ịra mmadụ niile ra ịra na mmalite onye igbo na onye igbo ibi ra ịra nwoke niile na-ana igbo ra ịra nwaanyị niile na-ana igbo ra ịra kedu ife nke na-akọwa na arụ nwere e, n'ime arụ ka ị ga-afụ ụdị arụ dị iche iche ị ga-enweta aka ị ga-enweta ọkpa ị ga-enweta azụ ị ga-enweta obi ị ga-enweta isi ị ga-enweta anya ị ga-enwetakwanụ nke pekalisi bụ mbọ mba aka mana maka na mba aka pekalisi mpe abụrụ na ife dị ka afọ bulu ibu ga-alụ ife mba aka na-alụ nke a na-akọwale na-abịa na ndị igbo dịka etu anụ arụsị dị na ife niile raira maka na ọ nwere ife ife na-alụ nke ọzọ na-ada alụ nwoke ọbụla nwere ejirimara n'ala igbo nwaanyị ọbụla nwere ejirimara o ji wee ebube nke o ji nwee ebube nke onwere onye nke na-ana n'iyi onwere ife nke na-abara uru onwere onye nke na-abara uru maka ife nke a igbo niile raira anya mana akparamagwa ka a ga-ejizi wee mmanụ onye nke kasịnụ na onye nke a ga-asịzi na o butugo na mmụọ maka na ndị a bụ ndị si na mmụọ gbawapụta etu a ka ọ dị na anụ arụ dịka m si kwuo maka na anya na-afụ ụzọ emere anya ọ dị mkpa karịa mbọ maka na ọ bụrụ na ife anyị na-asị na mbụ na-enwere anyị na-eche na ọ nwere ụlọ ọba ọ bụrụ na ọ dịrọ n'ụkwụ gị mgbe afọ efu na ịma na-aga ije ọfụma ọ bụrụ na mbọ pụọ na mkpịsị aka gị ịfụ na ịma njide nwa ife ọfụma ọ bụrụ na anya adịrọ n'anya gị ịfụ na ịma mfụ ụzọ ọfụma maka na amaka opempe ife ọbụla nwere ife ọ na-alụ ife ọbụla nwere ụlọ ọba o ji wee kalịa nke ọzọ nke a na-akọwale na ife ife ji ibie ka ife nke ọzọ jikia n'ifi nke afa niile rụ maka na fa na-alụkọta ọlụ ọnụ etu a ka ọ dị na ụwa ndị igbo ụwa ndị igbo n'ime ụwa ndị igbo ọ dịrọ ụwa nwa bekee ebe inwe klas structured society maka nke a bụ nke ndị bekee nke ndị bekee na-agwa gị na okpukpu mmadụ dị ụzọ ịnọ n'obodo maọbụ na mba na ị ga-enwe ndị bụ the aristocrat ndị bụ bụ ndị nọcha n'enu enu enu enu ndị bụ fanwa n'aka fa ka ọchịchị dị ndị bụ bụ ndị ọchịchị na-ewepụta iwu na-achị ndị ọzọ inwe ndị nọ n'okpuru fa ndị bụ nọmba 2 middle class ịbịa nwee ndị na-eso fa ndị bụ lower class ịbịa nwezie ndị nọ n'okpuru fa ndị bụ slaves na igbo dịrị etu afọ isi niile ịra isi ọbụla nwee ike ịbụ eze isi ọbụla nwee ike ịchị achị ma nwoke ma nwanyị ma nwata ya n'ụwa ndị igbo n'ụwa ndị igbo bụ ụwa ife raịra maka na ọ nwere ife ndị igbo na-akọ ọ nwere okwu anyị na-ekwusi n'igbo enwe eze gịnị ka igbo na-akọwa maka na ife a na-akọwa ebe a bụ na ọha bụ eze n'ọha bụ eze nke a na eziko n'igbo nwere eze n'igbo nwere eze na ọha bụ fanwa eze n'igbo gburugburu ma nwoke ma nwanyị ma nwata ma okenye nọ n'ime nọọ fanwa eze nọọ ifefa na kweta bụ nyanwa na-eme nọfanwa na-ewepụta atụmatụ nọọ na-ewepụta iwu maka na ebe a bụ ebe isi raịra ọnụ olulu onye igbo ọbụla n'okwu na ụmụnna ọnụ olulu onye igbo ọbụla n'okwu na ụmụnne nwere onye ọnụ na n'okwu ma onye ogbi ma onye dalụ ngwụlụ ma onye kpụrụ isi etu a ka ọ dị m ekebe anyị etu a ka ọ dị m ekebe anụ ife ọbụla a na-eke eke nke a na-akọwala anyị n'igbo na onwefa bụ eze na onye igbo ọbụla bụ eze na bie na nwoke igbo ọbụla bụ eze na nwaanyị igbo ọbụla bụ eze na nwata igbo ọbụla bụ eze na igbo nwere eze na eze ndị igbo bụ ọha na eze ndị igbo bụ ọha gịnị bụ eze kedu ebe esi nweta eze maka na anyị ma na ndị a bụ ndị si na chukwu gbawapụta ya bụ na ife na-achị na ndụ fa bụ iwu okike iwu okike na etu afọ okike si debe ife niile maka na agafee tata anyị abanye n'ọnwa agwụ ọnwa agwụ nke anyị weta bụ atụmatụ chukwu uche chukwu maka na ọ nwere atụmatụ chukwu ji wee kepụta ife niile oke o nwere iwu ji ife ọbụla n'iwu a ka anyị si nweta ogo ebe a ka igbo na-eneje anya olileanya ndị igbo olileanya onye igbo abụrọ ka dịka michael jackson olileanya onye igbo abụrọ ka ọ dịka queen of england olileanya onye igbo bụ ka ọ dịka okike na-eṅomi okike bụrụ onye na-ekepụta ife bụrụ onye nwere mmụọ idebe ụwa etu ụwa si dị ọ bụrụ onye nwere mmụọ ịghasa ụwa na ịtọsa ife dị n'ụwa na ịchọpụta ebe okike nọ malite melie ya dịka o si dị na ndụ nwa bekee to identify nature to surpass nature ndị igbo si na ife niile dị n'okike bụ nwa nwa na ife niile igbo okike kepụta bụ nwa yanwa bụ ụmụ anaghị ga-edebe usoro ndụ dịka okike si debe etu a ka igbo si wee ghọta ụwa nya na igbo na-ekwu maka eze maọbụ eze nwoke maọbụ eze nwanyị ife igbo na-agwa gị bụ na o nwelu ndị nwelu nsọ na o nwelu ndị na-eso nsọ na iwu okike etu ọ ga-esi wee kwesị ka amamife na atụmatụ wee bata fa n'echiche iji mee ka ndụ wee dị maka na ife igbo dị igbo mkpa bụrụ ndụ ife dị igbo mkpa bụ ndụ mana abịa n'ime ndụ maka nọ ndụ bụ isi na ụwa ndị igbo ọ bụrụ nwata ọ bụrụ ife enwe enwe ọ bụ ndụ mana ndị igbo gwa gị na agụsizie ndụ afọ ife ọzọ na-esote bụ ndụ ọma ndụ ọma kedu ka anyị ga-esi nweta ndụ ọma kedu ka anyị ga-esi nweta ezigbo ndụ etu anyị ga-esi nweta ya bụ iso ya bụ iwu okike maka na anyị ma na mmiri na-eru na-agbada agbada nke a na-ezikọ na ọ bụ anyị nwa ka ọ dị elu ịdị fụkwa na ya bụ mmiri na-eru na-agbada agbada na igbo se na afa anyị bịara ịtụgharị okike ka emezi anya ka mmiri na-eruzi na-agbago agbago na etu afọ okike si dị ya n'anya nke ndị igbo na ife niile okike wepụta bụ nwa nke nwa bekee si nọ perfection na okike na onwe ya ezugo oke na etu afọ o si wee dị anọ ọnya bụ ife fabia idebi etu afọ onye na-eme etu a onye ghọtala iwu okike onye ghọtalụ usoro ndụ okike usoro ndụ chukwu usoro ndụ chukwu na iwu atụmatụ chukwu nyelụ ma mmụọ ma mmadụ onye ghọtali a na-edebe eweli ewe gbado ndụ nyanwa bụ nke ndị igbo na-akpọ ndị nzere ndị nzere kedu ife ọ na-ezere ọ na-ezere njọ ọ na-ezere ajọ ife maka na ajọ ife na-ekpu ụwa iru ajọ ife nọ na ajọ ife na ogu maka na ogu na-edebe ife na-achịkọta achịkọta ajọ ife mụ njọ na-aghasa aghasa na-ekposa ekposa onye nzere nwere iwu na nsọ nke na-eme o ji kwudo n'ogu onye nke a bụ aka ji ụfọ onye nke a bụ ji ụfọ maka ifi nzere maka ife ọtụtụ nze ife ọ na-ezere etu a ka okike si abata n'ime na-enye ya atụmatụ dị iche iche nye echiche na amamife nke pụrụ iche kedu ife o ji echiche na amamife eme ewepụ echiche na amamife ndụ abụrụ ozi ndụ nke ndị igbo na-achọ maka na igbo gwa gị na ndụ bụ isi mana fakwụsịa na ndụ bụ isi ife ọzọ fa na-ekwu bụ ezigbo ndụ ka fada ebi na ndụ dịka ọdịndụ ọnwụ ka mma ọ bụ sọọsọ amamife ga-eme ka mmadụ wee nwee ike ibi ndụ dịka o si kwesị daa bụ na onye na-ebi ndụ dịka ọdịndụ nke ọnwụ ka mma ndụ nke na-enwerozi ụtọ ndụ maka na ife bụ ndụ bụ inwe ụtọ ndụ integrity of life ọ bụrụ na ndụ enwerozi integriti ọ bụrụ na ndụ enwere ụtọ ndị igbo gwa gị na ọ bụrụ ndụ nke fachọ na ife fachọ bụ ndụ ọma ya bụ na ndị a bụ ndị nzere onye abụ onye nzere amamifie dị ogo nghọta a dị ogo atụmatụ a dị ogo onye ga-akpọta ga-atụpụta alụ onye na-ewepụta atụmatụ etu ife si adị ọ ndị ọ ndị welugo ndụ fa chụọ aja na fa ga-adị ga-ebi ndụ dịka ọkala mmadụ ọkala mmụọ maka gịnị na fa ga-ebi ndụ dịka kwudo n'ogu maka nke bụ ọfọ maka na ọfọ bụ na-ekwu na akwụdogo n'ogu na iwu chukwu na iwu okike etu okike si wee debe ụwa etu okike si dị ka ụwa dị ka ụwa wee dịlụ na-aga ka ọ wee dịpụta ụmụ mụ na gị ka ọ wee dị lụpụta ụmụ ụmụ m na gị ka ọ wee dị lụpụta ụmụ ụmụ ụmụ maka etu a ka igbo si gwa anya etu ị ga-esi wee bi ndụ nke ga-adị mma ọ ga-abụ na mụ na gị ọ bụ na ya nọrọ n'ụwa ndị na-abịa abịa okpukpu asaa na anyị ga-arapụlụfa ụwa ọma okpukpu asaa na anyị ga-arapụrụ ndị na-abịa abịa ụwa ọma ime etu a adịrọ mfe etu a adịrọ mfe ọ bụrụ ofeke ga-emenwu etu maka na ofeke ga-aṅụrụ mmanya bọ ofeke ga-agbali egwu bọ ofeke ga-elile anụ bọ ofeke ga-elile azụ bọ ofeke ga-eji ife ụtọ nke ụwa tinye isi n'ọfịa febụ ọfịa mana nzere na nze amalụgo oke o nwere oke maka na o nyere onwe ya iwu ọ ghọtara iwu okike ọ ghọtara iwu chukwu ọkwudo na iwu afọ ọgbado ụkwụ na iwu afọ maka ifi mgbado ụkwụ na iwu ndị a okike na-enye ya onyinye ndị pụrụ iche onyinye echiche onyinye atụmatụ onyinye amamife ọ bụ ndị a bụ etu ebe anyị si wepụta eze nke a na-akọwala ya na onye igbo ọbụla bụ eze mana ọnyanwa ga-eme onwe ya eze maka na okike emeghị ya ezele maka na o si na atụmatụ o si na chiukwu gbawapụta maka na ọ bụ onye igbo o si na chiukwu gbawapụta maka na ọ bụ nwa ndị mbụ anyị bụ ụmụ ndị mbụ si na anyị bụ ụmụ ndị gboo na ndị mbụ anyị na ndị egede bụ ndị gboo ndị gboo bụ ndị mbụ si na okike gbawapụta nke a na-akọwa na ife niile anyị na-achọ n'ụwa. ife a na-achọ n'ụlọ ụka mụọ n'ebe dị iche iche dịka chukwu na anyị n'ime na akpọ anyị gburugburu mana ọka anyị solu anyị bie ndụ n'usoro ka anyị bie ndụ nwere nsọ ka anyị bie ndụ nwere udo ka okike wee nye anyị amamife ka echiche anyị wee meghee echiche anyị afọ bụ nke ama nke ife nke anyị bụ ndị Igbo ghọtara dịka agwụ ka anyị wee nwee mkpughe ịma ife karịsịa etu ọ ga-esi anyị mma na etu ọ ga-esi ndị ọzọ mma na etu ọ ga-esi ndị na-abịa abịa okpukpu asaa mma ọ ndị a bụ ndị eze ọ nke akpata na igbo enwere eze maka na eze bụ ọha ọha bụ eze ndị igbo ọ nke a na-akọwakwa n'igbo nwere eze maka na nke a bụ ebe m na-akọwa oge gara aga coincidental oppositorium maka na ọ bụ na igbo aghọtarọ na ife dị mma dị njọ na ife dị njọ dị mma onye igbo ama nghọta ọtụtụ ife ndụ ndị igbo onye igbo ama nghọta ọtụtụ ife gbasaa ndụ ndị igbo ọ n'ime nke a ka ndị igbo si wee nweta ndị na-achị achị ndị na-achị achị ọma na-achị ọma na-achị onye ma ife na-achị onye nwere nghọta na-akụzi onye mmanụ onye fụlụnụ na-ezikọ onye na-afụrọ ama nziko, onye na-amarọ ka ife a na-achọ dị ama nziko ndị na-achị ya na fa achọpụta gị maka na ọmarọ ife a na-achọ kedụzi ka ọ ga-esi zikọ ndị ọzọ na fa achọta gị kedụzi ka ọ ga-esi bunyanwa na-edu ndị na-achọ ife ma ọfụ ọmarọ ife a na-achọ etu a ka ọ dị ndị na-achị achị ọ bụ ndị ma ife ọ bụ ndị nwere nze ọ bụ ndị nwere nzere ndị tinyela iwu okike na ndụfa ndị okike nyere atụmatụ na amamife na echiche nke dị iche ọ ebe a ka igbo si wee nweta ife anyị na-ekwu ọma na-achị ọma na-achị na ana igbo na-akọwalụ gị na ọma na-achị ọsịrọ na nwoke na-achị ọsịrọ na nwaanyị na-achị ọsịrọ na nwata na-achị ọsịrọ na okenye na-achị ọ sị na ọma na-achị nke a bụ nghọta atụmatụ ndị igbo n'ọbụ etu aka okike si debia maka na ife igbo na-agbaso dịka m si kwu igbo ada agbaso mmadụ igbo ọbụla atụmatụ nwa bekee fasị gị nọ ruo model ruo model ndị igbo abụrụ mmadụ ọ beyonce model onye igbo abụrụ beyonce role model onye igbo agwụrọ ka asụgide oyibo dịka nwa bekee na-asụ n'imi n'imi role model onye igbo abụrọ ka amụta atụmatụ ndị china karịa ndị china role model onye igbo bụ ịmụta atụmatụ igbo ọdịnala igbo dịka okike si debia dịka o si dị n'okike maka na ife onye igbo na-agbaso bụ okike ụwa chi ukwu ọ nke a ka igbo ji gwa ya na ọha bụ chukwu na chukwu bụ ọha ọnya bụ mbụ mbụ nke gbawala ịbụa maka na anyị na-ekwu mbụ abụ abụọ onye igbo na-asụ abụọ mana ọ ghọtara ife ọ bụ mana ife ọ na-agwa gị bụ mgbawa abụọ na ọkụkọ abụgo na ọbụgo na ọgbawago na chi abụọla na ọbụgo na gbawala maka na ife ndị a niile bụ atụmatụ nke zoro ezo n'okwu na asụsụ n'igbo mana ọ bụ sọsọ mkpughe ama nke ife ga-eme ka atụmatụ dị etu abata na ndụ onye igbo mana tupu ọ na-abata nsọ ndụ bụ nsọ na nzere ga-abata n'ime onye afọ o wee ike wee na-anata ozi nke afọ si na mmụọ abịa mmụọ bụ nke anyị na-ekwu bụ chi maka na ife niile ndị a si anyị na-akpọ mmụọ bụ chi nke a na igbo na-ekwu ọma na chi ọ na-agwa gị na-enwelu ndị bụ ndị eze na-enwelu ndị ọtụtụ ndị igbo na ndị igbo dum bụ eze mana ọ bụ onye igbo ga-ezikọ etu eze nke nyanwa ga-esi dị egbowelu eze ezeanị kedu ife ọ na-akọwa na onye nke a so iwu okike na oso usoro okike nke bụ na okike nye gị amamife nke pụrụ iche iji ghọta ife ọbụla gbasara ọ bụ onye a ka a na-ejekwu ka onye atụmatụ oge ọbụla okwu gbasara anị ga-apụta maka na ọ bụ eze enwere eze ji eze ji na-akọwa na onye nke a na nwoke nke a maka na nke a bụ ife nwoke na-alụ n'ala igbo ịkọ ji na nwoke nke a na ọ bụrụ onwego na ọ nwere nsọ ọ ghọtago nsọ niile gbasaa ji ghọta nsọ gbasara anị nke bụ na ama ka oge ajọ njọ ama ka mmiri ezona na ama ka ọkọchị akpụ na ji o tinye naanị na ji ndị ọzọ niile tinye naanị na ji nke nyanwa ga-apụtaliri karịsịa nke ndị ọzọ o wee ghọọ eze ji ịtụgharị ya na bekee ọ ga-eyitebe ife a na-akpọ maka na ọnyanwa bụzi ejesia n'ọgwụ ife ọbụla gbasara anyị ọ wee zaa anyị onye nweta nwelu nghọta nke mileni kedu ebe nghọta a si bịa ọ bụ mụ na gị nyere ya nghọta maka na ị nwere ike ịkọwalụ mmadụ ịtụso gị kọwalụ mmadụ mana ife onye afọ ga-aghọta ga-abụlele etunya na chie si wee nwee etunya na chie si gbaa ndụ etuso gị na-akọwalụ mmadụ ife ọsọ gị kpọdo isi na anị chinye ọkpa enu etu onye ahụ ga-esi ghọta ife na-akọwali ya abụrụ nọ maka etu isi kwue obe etunya na echiche ya na echiche nke bụ mmụọ nke bụ chie si wee gbaa ndụ ị e ga-eji kpughelie nghọta ife na-ekwu maka ya maka na nghọta ya nwee ike see nghọta ya nwekwa n'ike dị omimi nghọta ya nwekwa ike dị omimi karịsịa nke a na-akọwa na ịkọwara mmadụ ịtọ ife mana fadị ụzọ ịtọfa si ghọta ya ofu ghọtara ya nwere nghọta si n'elu nke ọzọ nwere nghọta dị omimi mana nke ọzọ nwere nghọta dị omimi karịsịa mana mmadụ taa na-eli ofu nne mmadụ taa bụ nwoke na nwaanyị mmụfa mmadụ taa tetala ọla mgbosi eke kedu ife kpatazie nghọta ji dị iche iche maka na o site n'etu onye si ebi ndụ o site n'etu onye na-achị esi gba ndụ ya na igbo nwere eze ndị igbo bụ ndị eze onye igbo bụ onye eze mana ọ ga-aghọta ife eze bụ na eze bụ nzere na bụ nzere na eze bụ onye ji ọtụtụ nsọ na ọtụtụ iwu dịka o si dị n'okike ebi ndụ a na ọbụrụ onye na-emetọsi aka na ọbụrụ onye na-emetọsi ana onye na emeta ana ama nwee ike ịbụ eze ana enwere eze nwoke enwere eze nwanyị enwere eze nwata ndị a niile bụ gịnị aka ji ụfụ na ọ ife fa na-eme karịsịa ife ndị ọzọ na ọ nwere ife fa na-eme ebube fa na amamife fa na nghọta fa na ike mmepụta ife fa ji karịsịa ndị ọzọ n'ime ife afọ a na-ekwu maka ya ma ọ bụ ife gbasara ịkọ ji ka ọ bụ ife gbasara ịzụ afịa ka ọ bụ ife gbasara anị ndị a bụ ndị injinia atụmatụ ma na-enwele eze dị iche iche n'ala igbo nke a na-eme ka anyị ghọta na ndị igbo na-ekwu maka eze na ife igbo na-ekwu maka ya bụ onye na-ekwula ọha ọnụ ndị na-ekwula ọha ọnụ maka na ndị a bụ ndị wego nchịkọta nwee nsọ nwee usoro faji ndụ ọha chọpụta si ọha nwee atụmatụ ọha zukọta kwuchaa okwu maka ifi na onye nke anọ ndị nke ji ọfọ ọ ndị a na-ekwulu na-asị ife ọbụla ọha kwekọta owele ọfọ mafe ewele ọfọ kụọ anya naanị na etu afọ ọha si kwue na etu afọ ka o si dị nke a na-eme ka anyị ghọta na eze na ala igbo bụ ndị nwere atụmatụ dị iche bụ ndị nwere nsọ bụ ndị na-ebi ndụ eziokwu bụ ndị na-eji ọfọ nke kwudo n'ogu maka na ọfọfa akwudo n'ogu na ile ndị a bụ ndị na-alụrụ ọha ọlụ onye igbo ọbụla pụtara ụwa a ịlụrụ ọha igbo ọlụ dịka m si kwu dịka mba aka dị n'aka dịka m si kwu na mbibele anya dị n'anya isi ka mbibele anya mana isi na-alụ ife dị iche mbibele anya na-alụ ife dị iche mgbe ị na enwero mbibele anya ịghọta ife mbibele anya na-alụ na ịma nrebe nwa anya gị oghe maka gịnị na ife ọbụla na-efeba na-agafe ga na-efeba gị n'anya obele oge anya afọ elochie ọbụla anya kpụrụ isi na amaka opempe amaka ọ dị ka ọ dịrọ mkpa na ọ nwere mkpa ọ dị ama ka ọ pempe ama ka ọ dị ka ọ bara ụlọ na ọ nwere mkpa na o nwere ụlọ ọbara na ife a na-ekwu maka ya bụ igbo kedu ndị bụ ndị igbo kedu ejirimara igbo kedu ebe igbo nọ kịta tata ise na anyị bịa anyị ije anyị ngala ije ngala wee bịa ka anyị zikọ ka anyị ka anyị na-enye nkọwa na-aga dịka owumagana sikwu na ya ama nji maka na ọkụ na-agbabe nne ya wee rapụ ije ije ngala maka gịnị na ọ bụ ije ngala ka eji mara owumagana ọma nrapụ ebe ife ọbụ onye igbo ga-abịa ife ọbụ anyị ama nji maka na kịta n'ụwa kịta wee ka o si dị n'ụwa kịta aghara agha igbo asị na ya bụrụzi igbo ebe ọbụla onye igbo ejena. ojije ka o jee sọọsọ ebe ọ bụ ebe olu kpọmkwem bụrụ onye ọ bụbu n'ala igbo bụ onye igbo ọ bụ ada awụchapụ a na-arụ ada etechapụ a na ada agụchapụ a na akwụkwọ ada asụchapụ a na bekee nke a ka m ji si na onye igbo ga-anata n'ụlọ na mkpụrụ obi ghọta onye ya bụ dịka onye igbo ghọta onwe ya karịsịa maka na igbo ghọta nwa bekee igbo ejego akwụkwọ ghọta nwa bekee igbo ejego ụka ghọta nwa bekee mana igbo aghọtara onwe ya kịta igbo na-amụ ndị china ndị chaịnis obele oge igbo aghọta chaịnis kalịa igbo aghọta ndị china kalịa ndị china maka na kịta na igbo aghọtago nwa bekee karịzịa nwa bekee na-akwali agwazi nwa bekee maka onwe ya mana onye igbo nke na-eme etu a ndị igbo nke na-eme etu a fa amarọdị ife bụ ụwa fa fa ọdụ onwe fa fa ọdụ ụwa fa fa ọdụ okike fa ọ na na-eji ije ngala ọka nwere ejiri mara igbo kedu ife na amalụ ife ebụọ ya na amalụ onwe ebụọ ọnwụ owu m aga na si na ya ma onwe na ahụ maka ọkụ agba ụlọ nna ya na ya onwe na ahụ ife mkpagbu a dị na ya onwe na ya ga na-eje ije ngalị ya na ọ bụ ije ngala ka eji mara ya etu a ka ọ dị n'ife a na-akọ maka ya taa ka anyị ghọta na ụwa igbo dị iche na ụwa ndị anyị na-agbaso na ụwa igbo abụrụ ụwa nwa bekee ka anyị ghọta ife eze bụ n'ala igbo ka anyị ghọta na bụ otu ọchịchị na na-abụ ọma na-achị na-achị maka gịnị na ọ nwere o ji nsọ na iwu wee gbuo onwe ya ogige dịka o si dị n'okike okike wee nye amamife nke pụrụ iche na ọ bụrụ eze dịka nwa bekee si akpụ ya king were okwu ụtọ nke na-aba n'isi Gwa ndị ị hụrụ n'anya na ị hụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ n'ekeresimesi, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, eh, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com na eze igbo abụrụ king na eze nwanyị abụrụ queen na eze nwata abụrụ prince maọbụ princess na ndị a dịwaga iche maka na ife ndị a mkpọrọ afa bụ ụwa nwa bekee n'anya nwa bekee si ghọta ụwa nke nyanwa nke dị iche n'anya ndị igbo si ghọta ụwa fa na anya ndị bekee ji ghọta ụwa fa na king bụ ebe ife onye na onye ọchịchị ma ọ ma ife ma ọ mara ife ma ọ nwere atụmatụ ma ọ nwere atụmatụ ma ọ nwere nsọ ma ọ nwere nsọ na ndụ a ma ọ na onwere nsọ na ndụ a maka na o nwee ike bụ ụlọ nne ya bụ king amụ anya oligolu n'oche nna ya bụrụ king o nwee ike bụrụ onye iberibe o nwee ike bụrụ onye aṅụrịma mana maka na agbụghị ya e, e, n'obi afọ oligolu n'ọcha afọ ọ bụ king ọ bụrụ etu a na-etu ndụ ndị igbo si dị king ka nwa bekee na-agwa anyị na ife ị ga-eji malụ king bụ kingdom igbe nwere kingdom gịnị bụ kingdom king dominate king dominate ebe king gị na-adominate that's why iji kpọọ ya kingdom igbe nwere ebe eze igbe nwere ebe eze na-achị igbo nwelu ebe ọma na-achị ebe ọha bụ eze ebe ọha bụ eze ebe ọma na-achị ọ bụrụ ebe eze na-achị ọ bụrụ ebe king na-adominate iji wee nweta king and kingdom maka na ọ bụrụ na ị kingdom ịma nwe king mana ọ bụrụ na ị nwero king ịma nwa queen na iwu bụ na queen ga-eso king mana eze nwanyị ama nso eze nwoke eze nwanyị bụ eze nwanyị eze nwoke bụ eze nwoke maka na ochi na-eme eze na ana ndị igbo n'ụwa nke bụ ụwa chukwu n'anya ụmụ chukwu ndị mbụ ndị gbawapụtara na chi chi na-eme eze mmadụ ada eme eze ada agụta eze n'akwụkwọ ada enweta ya n'ego chi na-eme eze maka na chi na-enye eze atụmatụ chi na-enye eze nghọta maka na eze edebego onwe n'usoro o ji wee dị ụtọ o ji bụrụ onye dị ụtọ n'anya achị ukwu maka na ọ na-eso ụzọ chukwu nke bụ iwu chukwu ndị Igbo na-akpọ ogu nke a ka o ji wee bụrụ aka ji ụfọ o nwere ọfọ na-akwụdoro n'ogu ọfọ ọbụla gbadoro ụkwụ n'ogu ọ bụrụ na ọfọ agbadoro ụkwụ n'ogu ọ bụrụ ọfọ ife ọbụbụ mkpala ife ọbụbụ mkpala ka anyị ghọta ụwa anyị ka anyị ghọta na anyị nwere ife dị iche o ji dị iche n'ụwa ndị ọzọ maka na anyị na-akpọ nwa bekee ife anyị ji akpọ nwa bekee bụ nọọ onye nke bata n'ụwa anyị wee ghaa ụwa nke anyị onye nke bata n'ụwa nke anyị nye anyị ife a na-akpọ n'akwụkwọ ebe anyị na-eje amụta ife mana ife anyị na-aghọtara ọ bụ na ife anyị na-amụta n'ụlọ akwụkwọ a abụrụ ife nke gbasara ụwa nke anyị na anyị na-eje amụta ife gbasara ụwa nke nwa bekee anyị wee si maka nke a wee rapụ ije ngala anyị kwesị ịdị na-eje wee rapụ ejirimara anyị anyị kwesị ịma anyị rapụ onwe anyị anyị kwesị ịmanụ anyị malụzie nwa bekee karịa ifeamalụ nwanyị nọdụzieli n'ime ya na-akụzikwazilụ nwa bekee maka onwe nke nyanwa mana nke bụzi nke anyị onwe nke bụ nke anyị funarịla anyị funarị anyị amarọ maọbụ eke anyị amarọ maọbụ oye anyị amarọ maọbụ afọ anyị amarọ maọbụ nkwọ ekwute ụwa anyị anyị agbafue mana anyị aghọọla ife nwa bekee na-akpọ experts in other people's affairs. in other cultures matters and affairs anyị aghọtago ụwa ndị ọzọ ghọta ife dịfa mkpa ghọta ife bụ nsogbu fa malụ onye bụ eze fa malụ onye bụ eze nwanyị malụ ndị bụ dia princesses na-ebelụfa akwa mana nke anyị anyị aghọtara ya ụwa nke anyị wee bụrụ ụwa nke na-agbagwoju anyị anya maka na ndị igbo ebiro na kingdom ndị igbo ebiro n'ụwa ebe eze na-achị onwere onye mba ọbụla bụ ana igbo dịka eze ndị nwe mba ọbụla bụ ana igbo dịka dịka ana igbo afọ bụ obodo afọ nke a na-akọwa na ịbịa n'igbu ụzọ ndị ga-afụ bụ ndị nwe igbo ụzọ bụ ndị igbu ụzọ ọ bụrụ ndị ogbunike bịa na atani ndị ga-afụ nwa atanị bụ ndị atani ọ bụrụ ndị ọka ndị nwe obodo nwe obodo fa ga-ekeli site na ụmụnna na e, ụmụnna etu a ka ọ dị n'ala Igbo ọ bụrụ ofu ofu nwoke nwee maka ife na nna ya bụ eze amụ anya ọbụla eze ọ bụrụ onye aṅụrịma mana ọ bụrụ rago na ọ bụ nwa eze nwa eze dịka nwa bekee si akpụ ya king maka na gịnị na igbu bụ kingdom maọbụ na ogbunike bụ kingdom igbo enwere ife ọbụla ife dị etu a ife igbo nwee bụ ọha ogbunike mafa anọ n'ụlọ mafa apụrụ mba ọ ndị a bụ ndị nwe obodo ọ ndị a bụ ndị nwanyị anyị obibi ndị igbo kedu ebe ndị igbo bi tata ọnya bụ ife a na-atụsasị n'ime oge nwa bekee bịa n'ala igbo n'ime oge nwa bekee bịa n'ala igbo ka anyị wee ghọta alụmeli igbo ka anyị wee ghọta ebe ifemele igbo si mee igbo n'ime oge nwa bekee bịa n'ala igbo nwa bekee a na-akpọ ndị pọtụgiz n'ime oge fabia n'ala igbo fafụla ana igbo fagbuwala si na dị n'ime ebe afa na-akpọ biafra etu a ka nwabe etu pọtugiizi si wee kọwaa n'ime ana ebe igbo nọ n'ime ya n'ọnụ n'okpuru ebe fa na-akpọ biafra kedu ife fa na biafra bụ fasi na ọ bụ land of joy na ọ bụ ana ebe ọka aṅụli dị maka gịnị na nni jupute na na ndị a na nwoke nọ na na nwaanyị nọ na ebe ndị a na-achị onwe fa ebe nwoke na nwaanyị bụ eze n'aka onwe maka na nwoke na nwaanyị ewerego nsọ na iwu chukwu gbuo onwe ogige bụrụ onye nze fancha bụrụ ndị eze ndị eze ụwa fa wee na-aga wele ebe mmadụ na-ada akpagbu ibie ebe oke na adị eme nwunye nwunye adị eme nwoke ebe okenye na adị emegbu nwata nwata adị emegbu okenye fa wee nechaa ụdị ụwa anya ebe mmadụ na-agagharị na nwee ndụ ụjọ na-adịrọ egwu na-adịrọ aṅụlị dị nni oke. fa wee kpọọ ya biafra si na ana ebe aṅụle dị ebe ana ebe ọka aṅụli dị kedu ife fa na-akọwa ife ọ bụrụ paradaịs nwa bekee ka fana na-akọwa nke a bụ mgbe pọtugiizi bịa nke a bụ ebe fa tinyelụ etu si wee kọwaa ebe ana igbo ebe igbo nọ etu a ka si wee kea kedu ebe fasti wee kedu ka fasti wee dedi oke oke ani ebe afakpo biafra fasti na obido na ọdịda anyanwụ nke bụ west na obido na bini na ọdịda anyanwụ nke bụ west wee gagide lue na cameroon lue ebe fa na-akpọ st john nke nọ n'ime coriso bay nke dị na gịnị na mba a na nke bụ saut ya na fa bido n'ọdịda anyanwụ wee lue na saut nke bụ from west to south so na o bido na west na benin ọgagide olue na koriso bay in the south n'ebe a koriso bay nke nọ na st john na cameroon nọ etu a ka ya bụ ọka anị nnukwu mbara anị fakpo biafra n'ebe a ka ọ dị fakwukwasị na o sitekwale na e, e, river benue n'ugwu nke bụ nọt etu akafasi wee gbalie oke ka ịghọta ife ebe fakpo biafra land ọ na-akọwala anyị na ọdụ sọsọ ebe anyị ndị igbo taa ka igbo nọ na ọ na-agwa na n'arọ nke fa na-akpọ 1884 na ndị igbo ka nọ na ndị cameroon ụfọdụ ndị cameroon ka bụ ndị igbo maka na igbo ebuka na igbo abụrụ sọsọ anyị nwanọzi n'ime naijiria tata na ọ na-agwa anyị n'ivu na 1884 na ndị igbo anụnwa nọ na cameroon na dis igbo land nọ na cameroon n'ọnyanwa bụbu capital of biafra n'ọnyanwa bụ ebe fasi wee mezie etiti obodo ebe afa na-akpọ biafra etu a ka fasi kọwara anya mana n'ime ọga nke azi maka na nwa bekee nke ndị europe abatazigo ndị uk england abatago na fa na ndị germany na ndị french mgbe fa bịa igbusa ana afrịka nke fa kpọọ scrambling of africa scrambling and of africa ka anyị ghọta na ife anyị na-aghọta dịka igbo dịka m si kwue abụrọ dị igbo maka na anyị na-akọ igbo anyị na-akọsa anyị na ndị mbụ erika na ndị a bụ ndị mbụ erika mana idebezi anya anya nke dị nso nso nke na-adịrọ n'ụta aka nke gara aga ka anyị ghọtale na mgbe na-etere aka na ebe anyị na-akpọ kamerun kabanigbo ka anyị na mgbe na-etere aka na ebe anyị na-akpọ kamerun na nwelu ndị igbo nke nọ na cameroon wee lụọ echi mana tata site na akparamagwa site na mmeghasị ụwa nke nwa bekee anyị afụrụ ọnwa anyị ka ofu anyị che na anyị dị iche fa dị iche maka na fa abịago gbubee anyị ọkara na-abụ were ofu aka nne tinye n'obodo ọzọ were ofu aka ekpe tinye n'obodo ọzọ site n'oge nke fa kpọọ scrambling and partitioning of Africa anụ igbo afụkwa ka nwa bekee na-akọwa n'arọ 1899 na ụnọkwa n'ime ebe fa na-akpọ oil river oil river n'ụkwụkwa ife ijikwa mmanụ ọ bụrụ na esi ka ije chọpụta kedu ndị bụ ndị igbo kedu ebe ị ga-eje chọfa nwa bekee asị gị gaa n'ebe a na-akpọ oil river n'ebe afọ ka ị ga-enweta ebe obibi ndị igbo dị in 1889 in 1884 faghọtara na ndị igbo niile na ndị cameroon bụ ofu mgbe ndị pọtụgizi bịa faghọtara na igbo bụ anyị ebe ọka aṅụle na ọganiru na ogologo ndụ dị faji wee kpọọ ya land of joy ana ebe ife ọma dị ana ndụ ọma n'ime aro 1906 ndị igbo afụkwa na ana nke ndị igbo afụkwa nwa bekee ndị a si ndị si uk ndị si germany ndị si france ka fara wee bịa ime ifefa kpọọ scrambling and partitioning of ndị afrịka in 1885 fana na-akọwakwala na ndị igbo afọ nọkwa n'ebe a na-akpọ niger coast protectorate or southern Nigeria na ọ bụrụ na ị chọọ ịfụ ndị Igbo a na ị ga-eje chọta na southern Nigeria ọ na ị ga-achọta n'ime Niger Coast Protectorate mana anyị ma na ndị afa na-akpụ ndị Igbo na oge fa ibulu ndị ndị Igbo by slavery na ndị a niile etu a ebe a ebe a na-akọwa bụ ebe fabia chọtasịa ndị fabia kpụrụ dịka ndị orufa ji wee kpụọ jee na ebe amerịka tata maka na amerịka abụrụ afa obodo a na-afafanye afa mmadụ dịka ịtụfa si wee je pọt hakọt afa mmadụ afọ ofu onye n'ime fa a na-akpọ pọt hakọt anyị adịcha nnọọ aṅụli eju anyị obi na mgbe fabia ịkpọrọ ndị a maka na etu a niile bụ etufa si nyesi atụmatụ nkọwa maka na ndị pọtugiz bụ ụzọ bịa nyefa nkọwa ebe fa ga-afụ ndị igbo mgbe fa chighata ọzọ ibuluzi ndị igbo n'oru na amerịka ebe a bụ ebe fa ndị igbo na-ekwu na over 80 pasent or almost 80 pasent of ndị ekpolu n'oru bụ ndị igbo ndị ibu na n'oru bụ ndị igbo nke a bụrụ ebe m ga-abịa ịtụlibe maka nke a kịta maka na ọ nwere ife kpata afa ji wee kpọrọ ndị igbo etu a n'ọnụọgụ ọgụ buru ibu mana gịnị kpata iche ji baa n'anya kedu ife kpata afa ji bịa na-achọ ndị igbo kedu ife kpata afa ji bịa na-ebu ndị igbo n'oru na nwoke a na-akpọ Sir Hawkins na nwoke during the transatlantic slave trade na ọ deelu Queen Elizabeth of England akwụkwọ n'oge afọ gwasịa na afa ga-ebu ndị Igbo n'oru na afa ga-abịa kpolu ndị Igbo n'oru ka fa wee mee fa ka fa bụrụ ndị maalụ chukwu na fa amarụ chukwu na ndị igbo amarụ chukwu na fa ga-eme fa ka fa bụrụ ndị maalụ chukwu na fa ga-ebulu fa gaa n'oru na amerịka ụwa ndị ọzọ jee mezie fa ka fa malụ chukwu what this is saying is in a nutshell quote that the Igbos are savages and barbarians and they must be christened and civilized in colonies colonies they were talking about is not in igbo land that the igbos are savages and barbarians this is what the, the, the, the what authorized the queen this is how the queen authorized the queen elizabeth of england authorized gave authorization that the Igbos must be enslaved in America. This is the permit statement that gave authorization for 80% of ndị Igbo to be taken and enslaved away from their homeland in America because they are savages and barbarians, and they must be civilized and christened in the colonies. nke a na-akọwa na etu nwa pọtụgiizi bịa mbụ si fu ndị igbo bụzi okwu ụgha maka na pọtụgiizi gwa gị na ndị a na obodo fabo biafra bụ land of joy ala ndụ ọma mana mgbe sir hawkins delu queen elizabeth akwụkwọ ugbu ya ife nkwụ kịta queen elizabeth si jee bulufa ka anyị kpọta fa na amerịka ka anyị tinye fa n'ụka christian na fe nwere fa ezi agwa mmadụ na-emeso mmadụ ibie nke bụ civil because the word civilized is not about fast cars and electricities and fridges The word civilized means relationship between fellow human being to fellow human being. So this is what justified 80% of Fundi Igbo. At a later time, afta ka ndị bịa bịakwa okwue na ndị a bụ ndị na-ebi ndụ ọma ndị a bụ ndị na-achị onwe fa ndị a bụ ndị ọma na-achị ndị a bụ ndị onye ọbụla ma ịbụ nwoke ma ịbụ nwaanyị bụ eze ndị a bụ ndị nwere nsọ na iwu na ndụfa, ndị a bụ ndị nwere atụmatụ chukwu ndị a bụ ndị na-eso ndụ ọma ndị a bụ ndị ife kacha ndụ na mkpa fa bụ ndụ ife kacha mkpa na ndụ fa bụ ndụ mana ọbụrụ ndụ ndụ agha agha ọbụrụ ndụ nke ọdịndụ nwoke nwa na ọbụ ndụ nke gbasiri ike kedu ka ndụ ga-esi gbasi ike ị ga-enwe nsọ ị ga-eri ezi nne ị ga-enwe udo na ndụ gị ị ga-alarụ ụla nke ọma ọ bụrụ na ana igbo ka pọtugiz bịa fụa si na ana ebe a na-eli ezigbo nne ebe nwoke na nwaanyị nwa ife dị mma na ife dị njọ ebe nwoke na nwaanyị na-eso usoro ndụ dị mma ebe fa na-emepụta ife fa na-eli ebe nwoke na nwanyị bụ onye ma ife ndị na-achị onwe fa ebe ezinụlọ ọbụla bụ ịbata na ezinụlọ ọbụla nwoke ebe eze nwaanyị bụ eze fa na-ebi ezigbo agwa nke ezikọ n'ụwa ndị a dịzị ka na eze that's where the world paradise came from they learnt it from you and me. maka nwa bekee ama nụrụ ife a na-akpọ udo na ndụ a so nwere ka nwa bekee deelụ gị akwụkwọ gwa na eje paradise bicos he has never lived in one ebe nwa bekee si bụ anyị na-ada eme nri ebe nwa bekee si bụ na anyị bụ ice ebe obi bụ n'okpuru anyị kedụzi ka ọ ga-esi nye gị paradaịs ebe niile adịrọ ebe ga-abụ ọ bụ na afapụta ka fa chọọ nri anụ ọfịa chọọ idobufa ebe nwoke na nwaanyị na-ada anụ di na nwunye ebe nwoke na-agba nwaanyị dịka nkịta si n'azụ ọwụpụta onye ọzọ aligolu kedu ka ndị a ga-esi wee nye gị paradaịs ọ na nlọ ka ọ ga-alọta ya maka na ọ dịrọ n'ụwa ya mana nwa pọtugiz bịa gwa gị ka ụwa gị dị welu maka ụwa nye obodo gị afa site n'etu o si metụ a na mmụọ n'asụsụ nke nyanwa mana ofu igbo a ka emesi ndị achịghata si na a ga-abịa bụlụfa na na a ga fa civilized ya maka na fa bụ savages na fa amarụ chukwu that's what is savage is an animal na-enwero nsọ onwere iwu mana ahụ mana ọ bụrụ etu a ka ọ dị so ọ anya ka anyị ga-eji ghọta ife anyị na-ekwu na igbo nọ n'ọya maka na igbo ji anya onye ilo afọ onwe maka na igbo ọzị owu magana ya ka anyị ji bịa tata si na anyị ga-eje ije ngala n'ịchọta ndị anyị bụ dịka ndị igbo anyị ga-adị ka owomagana n'agbanyerọ na ọtụtụ ajọ ife emego n'agbanyerọ na ekwutogo anyị na na-agbanyerọ na agbanwego ụwa mụ na gị na anyị ga-adị ka owomagana agana na ụlọ nne ya na-agba ọkụ ọsị na ife ejimali ya bụ ije ngala n'agbanyerọ na ife ndị a na emechago n'agbanyerọ na ịgụgo akwụkwọ nwa bekee n'agbanyeghị na ibigo n'ụwa nwa bekee na nwa bekee welugo asị na aghụghọ tinye mụ na gị n'isi sno ichukwu na ndị ọzọ nke ọkpọ god na enwere ife ọbụla o ji ya na chukwu god abụrụ chukwu king abụrụ eze man abụrụ nwanyị king abụrụ eze god abụrụ chukwu woman abụrụ nwanyị igbo anyị aghọtara nwa bekee maka ifi nke a anyị na-aga ije dịka ndị kpụrụ isi o nwere ihe ejiri mara ndị igbo the igbo nurse dịka ife eji malụ owumagana owumagana nes ịtụsaba owumagana kedu ife iji malụ ya na ọ nwere owumagana nes kedu ife bụ owumagana nes nke mbụ ọ na-eji ije ngala ama ka ọkụ agba n'ime ọfịa owumagana na-eji ije ngala o jiri ọsọsọ aga njem nke abụọ na ọfụ ọcha ọchala ọcha na ofu oji oyolo oji na ofu edo ọcha edo owumagana ngwele olubulu alịta ome ife ndị a niile nọ n'ofu mbagana anụ ọfịa mana o nwere ife owumagana ji dị iche ọda agbanwe agbanwe ịkpọlia kịta tinye n'ikpọte ya n'ime ụlọ gị itinye n'ime ụlọ gị gbaa obere ogige tinye ya n'ime etu afọ osi akpa agwa ka oge si na akpa agwa yile akwa edo gafee ọchaghala edo yile afa akwa akwụkwọ ndụ gafee ọ ọchaghala akwụkwọ ndụ maka nọọ ihe eji mara ya kedu ife eji mara ndị igbo kedu ejirimara igbo igbo ga-ama onwe ya igbo ga-ama ụwa ya igbo ga-aghọta ụwa ya maka na site n'ịghọta ụwa anyị ka anyị ga-eji wee dozie ndụ anyị ka anyị ga-eji wee bụrụ ndị ife mgbagwoju anya na ọzọ n'ụwa anyị maka na onye igbo kịta nọ na-ekwa na ogbu anya na agụ agụgbu anya taa na-arọ nke a na aka dị ya ka ife akwụla akwụ kedu ife kpata aka ji dị onye igbo ka ife akwụla akwụ kedu ife kpata onye igbo ji nọ n'ogbu mmiri ncha na-abịa n'anya akpịla na-akpụ ya nkọ maka na ọmara onye ọ bụ ọmara ife ọ bụ ọmara ebe ọ na-aga ọmara ife ọ na-eme kedu ka ọ ga-esi ma onye ọ bụ kedu ka ọ ga-esi ma ebe ọ na-aga ma ọ bụ na ọ mara ebe o si bido kedu ka onye na-amara ebe o siri bido njem ga-amala ebe ọ na-aga kedu ka onye na-amara ebe ọ na-aga ga-esi malụ mgbe olu elu kwụsị na elugo na ya akwụsịgo nke a bụ ife anyị ji bịa taata nke a bụ ife anyị ji bịa taata. ka na ọ dị okpukpu okpukpu eji wee woghalị ụwa ndị igbo maka na igbo bụ igbo igbo bụ igbo bụ mbụ mana igbo bụ igbo fụziri nwunye n'ime ifefe a na-akpọ afrịka nke nwa bekee wepụtara in the 18th century nwa igbo fụrụ onwe n'ife a na-akpọ biafra nke portuguese wepụtara in the 16th century. igbo fụla onwe ya n'ife nwa bekee na-akpọ biafra nigeria nke nwa bekee wepụtara in 19th century ife ndị a niile bụ ife ekpuchile ife ekpudola ekpudo kedụzi nke bụ igbo soso ofu ife na-agbagwojuru anya n'afa niile a na-akpọ igbo ma akpọ gị la eh, eh, eh, oil river ma akpogo biafra ma akpogo niger coast protectorate ma akpogo southern nigeria ma akpogo nigeria soso ofu ife bụ soso ofu ife ị ga-eji aka maka na onye bụ nke ịbụ igbo ndị ọzọ niile bụ ife onye ji kọwaa ọ bụrụ ife ịma gbasa n'onwe ọ nke akpata na ịkpọta nna nna nna anyị ijee n'ili kpọta ya n'ụla egwu ya maka biafra ọ sị na ya marọ ndị na-ekwu maka ya ịkpọta nna nna anyị nna nna nna anyị maọbụ nne nne nne in the fourth generation dịka m si na-ekwu na mbụ ngozi chukwuka adaobi jele udeeze ọnwa magbụ Ezi eziamaka ezuọra mkpọ ezuọra nsị ezuọra na abụ m onye biafra ọ marọ ife m na-akọ maka na ife o ji mara onwe ya bụ igbo mkpọ ezuọra si a na mbụ onye oil river ọ marọ ife m na-akọ maka na ife eji mara ya bụ ife o ji mara onwe ya bụ igbo mkpọ ezuọra si ya na mbụ onye e, e, e, onye Niger Coast Protectorate ọmarọ ife m na-akọ ọmarọ mgbosi elu Niger Coast Protectorate ife ọma bụ na ya analụgokwa ala Igbo mkpọ ezu ọra si a na m si na ya elu naijiria ọ marọ ife a na-akụ maka na ife o ji mara onwe ebe igbo ife ndị a niile mkpụrụ. bụ ife mmadụ mapadolo amapado nyapado n'elu arụ onye igbo mana ofu ife nke kwụ ọtọ n'ife ndị a niile bụ igbo ka anyị deelofunya n'igbo bụ isi onye igbo igbo bụ isi ndụ onye igbo onye igbo ga-aghọta onwe ya ọ bụ ịghọta onwe ya ka ọ ga-eji wee nwee nghọta etu ọ ga-esi wee bi ndụ n'ime obodo a na-akpọ naijiria obi ịghọta ọnwụ ya ka ọ ga-eji wee ghọta etu ọ ga-esi wee bi ndụ usoro ndụ ọ ga-ebi n'ebe a na-akpọ biafra obi ịghọta ọnwụ ya ka ọ ga-eji wee ghọta etu ọ ga-esi kpa agwa etu ọ ga-esi debe onwe ya ndụ etu ọ ga-esi dị ka echi na-echi ada agwụ agwụ n'ime ebe afọ ọ na-akpọ sautan naijiria obi ịghọta onwe ya ka ọ ga-esi wee ghọta etu ọ ga-esi nọdụ etu ọ ga-esi nwa ọdịdị n'ime ebe a ọ na-akpọ Oil River maka na ife ndị a niile bụ ife nwa bekee weta ọ ga-ejikọwa etu ọ ga-esi baa onye igbo ime wee bụrụ onye igbo dịka uru dịka Sir Hawkins wee gwa Elizabeth na a ga-ebulu fa na a ga-agbanwe fa na a ga-akpọpụ fa n'ụwa fa kpojefa n'ụwa ọzọ ebe bụ amerịka na a ga-eje tinye ndị a na-eje ije ngala ndị a ebe nwoke bụ eze nwaanyị bụ eze nwata bụ eze ebe a ebe ụmanachi na a ga-eje kpojefa ebe afọ ebe onye nzuzu ga-achịfa ebe onye ala ga-achịfa ebe onye ji itala ga-achịfa ebe onye ji egbe chere ofe egbe n'isi ga-achịfa ọ bụrụzi ebe onye ma ga-achịfa onye nghọta aka ga-achịfa na a ga-akpọlụfa jee ebe a tinyefe ịga n'ụkwụ fa dị uncivilized ị ga-esivilize fa ọ bụ etu esi esivilize mmadụ bụ itinye ịga n'ụkwụ onye na-amara ife ịchọ ka ọ mara ka onye ịga n'ụkwụ nwunye dị ime waa afọ nwa ya wapụta nwa ya na ndụ welu nwa ya gbaa bọọlụ ịkpụpụta nwoke si anya ligolu nwunye enu ya ligolu nwa ọmụrụ amụ enu ichedi egbe n'isi itinye egbe n'isi ọgba nwa ya maka na ichedoli egbe n'isi nwa ya atụli ime ime nke nna nyanwa bụ nna tụbali ya o welu nya tupu nwa ya na-amụ nwa ịgbawa nwa ya afọ n'iru nna ya ịkpụpụta nwa ya ilegolie ele ndị ilesili ya bịa kpọrọ obe etu a ka isi e civilized gị nwa na-abịa civilized mmadụ ya gị nwa na-abịa kristian mmadụ so na-etu aka isi zogo isi wee bụrụ kristian ifugo ịtụbata ndị igbo ji adịghị n'okwu ịkpọpụta nne ijide dị ọkpali ya ichedi egbe n'isi ọgba nne tụba n'ime mana ka ọ na-eme nka ịkpọta nna nna na enene ikwe nna ịga iwele egbe chedie n'isi ikonye ịga n'ụkwụ ikonye ịga n'aka ka ọ na-ekili ebe nwa ya nwoke na-agba nwunye ya bụ nne ya ka ọ na-amụpụta nwa afọ yiwa nna afọ iwepụta nwa afọ iwelu nwa afọ ịkpụwa anyị ịbụa n'iru nna n'iru nne na n'iru ndị ọkpala nwa nwoke nke tụbalụ n'ime ọkwa etu a ka esi civilize ndị igbo ọkwa etu a ka esi kristin ndị igbo ọkwa etu a ka ndị igbo si wee bụrụ ndị ga-ama chukwu maka na ndị na-ezikọ ndị igbo chukwu etu ife ife a ndị akọwa ọkwa ife ndị a na-akọwa na ndị amachukwu ife ndị a niile m na-akọwa kịta na-ezikọ na ndị a na-akpa agwa amachukwu na onwefa maka na fa abịago igbo nwere nsọ nwere usoro bụ eze nwoke bụ eze nwanyị bụ eze nwata bụrụ fa kpọpụ gị n'obodo fa kụwa n'ọbụ na ndụ ọma nke bụ anaeze anaeze chukwu maka na ebe ndị eze bi eze nwoke na eze nwanyị na-ebi na anaeze na nwa bekee amarọ ife bụ anaeze ife nwa bekee ma bụ kingdom ebe king na-adominate kedụzi ka ọ ga-esi bụla ebe a ka nwa ka onye igbo ga-eje wee malụ chukwu wee malụ ife maka na ọ nọ n'ụwa ya ebe ọ na-eso usoro chukwu maka na igbo aghọtara ụgha ka ịghọta na ife bụ isi na ndụ onye igbo bụ igbo ị ga-ebu ụzọ chọta onwe gị dịka igbo ị ga aga ije ngala dịka igbo ịghọta onwe gị dịka igbo ịghọta ụwa gị dịka igbo ịjụwazịa ebe ọbụla m fụrụ onwe m dịka oil river dịka biafra dịka naijiria dịka Pipe oil protectorate ebe ọbụla m fụrụ onwe m kedu ka m ga-esi wee gba mbọ fụ na mụnwa dị na anyị nwadị na omume anyị dị na amamife anyị dị na ọdịdị anyị dị maka na ọ bụ na ịghọtara ife nda ọ bụ na ya aghọtara ife nda anyị ga na-adị n'okwu nwere ka anyị mee ka ụwa ndị igbo dị mma okpukpu asaa kedu ebe a igbo dị kedu ebe anyị igbo dị 1914 anyị nwere ife a na-akpọ nwa bekee kelụ na atụmatụ nke yanwa ebe ọ kpọziri gịnị naijiria 1914 igbo nọzi n'okpuru naijiria igbo n'okpuru biafra igbo n'okpuru afa dị iche iche nke a na-ezikọ na enere anya na mebi enere anya na ọ nwekwara ike ịbụ na ọgụ arọ na-abịanụ ọkụ aro na ile na-abịa na 50 years time na enwekwala ike inwe afọ ọzọ na enwere ike na ọ bụrụ naijiria igbo ga-afụ onwe mana aga na si na ya ama njin ọkụ na-agbabe nne ya rapụ ije ije ngala kedu ife ọ na-akọwa na ọ bụ na ara na anyanwa bụ aga na ma onwe na ọ bụ na ara na anyanwa ma onwe ya bụ ma ọkụ a na-agbanwe ma ọkụ a ga agbanwe na ya ga-abịa ife ya bụ ọ bụ na igbo nwe onwe fa ebe ọbụla igbo fụrụ ọsonye ike mana ọ ga-ama ife ya bụ 1914 igbo bụ na naijiria ka ọ fụrụ onwe ya kịta igbo elofugo onwe ya total ọgwụla agwụ igbo bụ onye ụka igbo na-eje paradaịs kedu onye kọwalịa paradaịs kedu ife ọ bụ paradaịs abụrụ alaeze anaeze bụ anaeze ebe ndị eze nọ ebe ndị eze ife a na ala anyị bụ onye bi na paradaịs mana ife akọwalụ ndị igbo na bụ na paradaịs bụ kingdom of god which means na ijekwa na ya bụ paradaịs na aka nwekwalụ king nke na-adominate nke a na-ezikọkwa anyị ma ọ bụla etu ụmụ ndị anyị si ekwu na na adịro level na paradaịs mana emechigo nghọta na atụmatụ onye igbo na ọ ghọtarọzi ife ọ na-agabiga ọ bụla ekwute ekwe maka na emechigo atụmatụ emechigo atụmatụ igbo ji mara onwe ya nke a bụzi na igbo enwere ike ije ije ngala mana n'ezie n'ezie ana igbo igbo ma ana igbo ezuọra ma ana igbo egbe ma nke mụtala ezuora ana igbo ezi ọgụma nke mụtalụ egbe egbe mụta ezuora ezuọra mụta ọnwa agbụ ọnwa agbụ mụta udeze udeze mụta ngozi chukwuka ana Igbo ndị ama bụ ana etufu ụmụ ya ebe ndị eze na-achị ebe mkpụrụ osisi na-akụ onwe ya anyị kọrọ nke a mgbe anyị na-ekwu maka mmalite ndị Igbo na nkwụ ụkọrọ onwe ya ọ gị kwụrụ nkwụ nwanne m ọ kụrụ nkwụ Igbo nwanne m ka ọ gị nwa na n'ala Igbo nwanne m ọdịnala igbo gwa anyị na aka ubili ya na nkwụ kụrụ ya mana fa nọ n'anya okike fụ mgbe ife ndị a na-agbawa ọ nke a bụ ala igbo ebe ị ga-apụta fụ ube ịtọ ka ọkwụ na mbara ezi ịrapụ fafa na-eto fatosie ị na-alacha ofu maka na ọnya na-atọkarị ndị ọzọ a na-adala onwe ya ana igbo bụ nwanyị mmiri dị n'ala ada ata ata ana igbo bụ nwanyị mmiri dị n'ala ada ata ata ọnya maka ịkọ mgbe a na-akọ maka ọhịa ji ọkụ ịkọ maka mgbe a na-akọ maka ana ị nwere ike ịga ife akọ ọnụ arụ gara aga gaa nene ife na-akwụ mgbe anyị na-akọ maka ana ka ịghọta ebe anyị na-aga kedu ife eji ndị igbo tupu nwa bekee abịa o nwere ife ndị igbo na-alụ fa bụ ndị ọlụ aka fa bụ ndị ọlụ ugbo ndị igbo nwere ọzọ fa nwere ndị ichie fa nwere ndị okenye ndị mma ife dị iche iche dịka isikwu ndị ghọtalụ etu esi akụ ji ndị na-emepụta ifefazi azụ arụfa zụọ ụmụfa zụọ ezinụlọ fa zụọ ụmụnna fa zụọ obodo fa fada anyị nne anyị nke a bụ ebe izi ndị igbo gbadoro ụkwụ na etufasi nọrọ n'ụwa kedu ife ụmụ nwanyị ndị igbo na-alụ ụmụ nwanyị ndị igbo na-akụkwa alụkwa ugbo fa na-esokwa ndị dị alụkwa ugbo mana fa na-azụ afịa dị iche iche fa na-ele azụ fa na-ele ọna jewelries na dị iche iche fa na akwa fanele na nnu fanele mmanụ fanele ife dị iche iche nke a na-akọwali na ndị igbo na-azụ afịa na-akụ ọrụ ugbo na fa na onwe fa na fa bụ obodo ndị ọzọ ka fa nọchie fa na onye nsụka apụta abịarụ n'ụdị ka ọ nọchie ụdị mana o nwere ike ọbata n'ụdị ụdị anabata ya ọ nọta aka n'ụlọ ebe afọ na nwaanyị mụta nwa ọwa onye ụdị etu a ka o si dị n'ala igbo niile igbo niile bụ ofu ife ịfụ n'obodo ike ga-afụ n'obodo ndị ọzọ maka na ndị na-agagharị agagharị ebe fanụ ụwa ebe fanụ ụmụ fanọla ebe a nke a bụ ụwa ndị igbo nke a bụ ndụ ndị igbo nke a bụ ndị afọ anyị na-ekwu maka igbo ndị na-egbo mkpa ndị bụ ụmụ chukwu tata ka anyị na-akọwa kedụ ebe anyị ga-afụfa kedu ebe fabi kịta anyị ma ebe anyị ma na fabi n'ala igbo mana anyị ma na igbo dị mbara karịa ife ọ dị kịta anyị ma na ọnwa bekee gbubelie anya ofu dị na cameroon ofu adị na naijiria nke tata mana nke kasị nke anyị mana ndị igbo anyị na-ekwu maka ya adịkatagole ndụ na 3000 BC nke nwa bekee na-akpọ before the current era na ndị igbo a abụlugoli ndị eji ama atụ maka na ọ mgbe afọ kafa wepụtara ji nke dị mma ili nke fa na-akpọ great yam experiment 3000 BC before the current era mana tata mụ na gị na-ekwu maka jizọs kraịst na-ekwu maka 2019 kedụzi maka 3000 ife ọpụrụ before Christ mana ọ bụ isii before the current era maka na ọ ka eji malụ current era kịta nna nwa na-eduzi ama ife ọbụ ka ndị Igbo na-eso maka na fa amarọ ntọ na anịfa fa amarọ ọdịnanịfa fa amarọ nsọ anyị fa fa amarọ iwu anyị fa maka na ụwa gbagwojuru igbo anya maka na bekee amaghị anyị aka ntị iru na azụ iru na azụ iru na azụ iru na azụ ngwa ngwa ngwa ngwa ngwa ngwa ngwa ngwa igbo na-ataghelizi ọnụ ka anụ ọfịa mana ndị a bụ ndị nọle tata igbo gwanyị na a na-eje jeruselem obodo bụ sọ mma mana ị nwere obodo a mbụ na onye ịbụ 3000 BC Three BC ofu Igbo afọ oge a na-akpọ pre-dynastic period tupu nwa bekee amala ole na ọ ga-apụta n'ụwa the same ndị Igbo ka ị ga-afụkwa n'ebe ị na-akpọ Kemet ofu ndị igbo akwa ka ị ga-enwetakwa na kemet maka na asụsụ fadị ofu akparamagwa fadị ofu ọtụtụ ifefa na-eme dị ofu nke a ga-agwa gị na fa a nwere mmekọ afasi ofu ebe maka na mgbe ndị igbo na-asị n'enu ọpa bov kemet na-asị n'enu ọpa bov na mgbe ndị igbo na-ekwu mmiri wọta na kemet na-agwakwa ya ba disem mmiri wọta na mgbe ndị igbo na-akpọ agụ nwanyị na kemet na-akpụ agụ nwanyị na mgbe ndị igbo na-enye gị iwu ogu na kemet na-enyekwa gị iwu afọ ma ati. na ije n'ebe anya na ọtụtụ ndị a niile bụ ndị wepụta kemet nke nwa bekee bịa na anya kedu ife bụ kemet anyị na-ekwu maka pre period kmt kemet land of blacks ụwa ndị ojii onwero mgbe ndị ojii ji kpọọ ụwa afrịka onwero mgbe fa ji kpọọ ha na fa afrịka nwa bekee kpọrọ anịfa afrịka in 18th century mana tupu ọkpọ onye afrịka ọkpọgie etiopia ụwa ndị fa majiri oji mana ndị a nwere afa ndị igbo bụ ndị igbo kọwaa onwe fa n'ụwa fa na fa nọ na ndị oji mgbe nwa bekee jeluru fụfa ọ tụgharịa kpọọfa ọfa ijipt mana ka o wee fie aka ịsa n'anya ziko na ị kwesịrị ịma onye ịbụ na ịma mma onye ịbụ na ịma mma ebe isi bido okporo ndị arab bịa tinye fa na ijipt kịta n'okpuru otiti ebe afa kpọrọ afrịka etiti ebe a ndị ojii kpọ kemet ndị bizini arụfadị ọcha ka ị wee lofue n'ọngị nwa ka a na-ekwu maka ya kịta ọgwa gị na unu si Israel Moses wee bịa na Ijipt unu wee bụrụ ndị Juu o wee sị let my people go the same kemet are you. so ka ezi mgbe o ji si let my people go maka na enwero any anthropological proof na-enwelu mgbe enwelu exodus na onwelu mgbe ndị juu exid e, e, e, pụlụ etu esi kọwala ya na akwụkwọ ụgha a na-akpọ akwụkwọ nsọ na ijipt mana taata igbo ghara agha ọkọlụjee n'elu ọkọlụjee n'ala mana ọmarụ na ososo ofu ife bụ ife nwere ike ijide aka kpọmkwem ofu ife afọ oge ijide aka kpọmkwem bụ n'abụ igbo na ebe o si bịa na-ekwe ebe ya gasị na ife ya nọ na mgbe ya nọ na kemet na asụrụ asụsụ a na asụsụ ya dị etu a na enu enu na n'enu bụ n'enu na nnu bụ nnu na mmiri bụ mmiri na agụ nwanyị bụ agụ nwanyị na ọtụtụ ife ndị ọzọ mma na-enwe ike ịbịa kụwaba ebe a maka na akụwabịa na ya ma naba anaba ụmụnne m daalụnụ etu a ka m si eweta ozi ọnwa anọ nke arụ a n'isi njedebe maka na anọ bụ ọnị nọ ọnịnọ ọnị enịọ ọnịnọ ịnọ bụ ọnịnọ ọ bụrụ na igbo ga-adị dị ka echi na echi ada agwụ agwụ igbo ga-aghọta ebe o si bịa ghọta njem ọ n'ụwa maka na mụnwa bụ ngozi chukwuka mgbe m rapụrụ nne m na nna m ama m njem ga n'ụwa mala ebe m gagasị njem dị etu a ịjụa m si m kedu ebe ị gara njem aga m agwa ya etu a ka ọ dịkwa ndị igbo igbo ga-aghọta onwefa igbo ga-achelụkwanụ igbo ga-aghọta onwefa igbo ga-aghọta ụwafa unu ewere iwe ana m etinye batrị igbo ga-aghọta onwefa igbo ga-aghọta ụwafa igbo ga-aghọta njem faga igbo ga-aghọta afafa zagasị igbo ga-aghọta ndị ga ofe afa ndị a niile igbo ga-aghọta mgbe a ga-ofe afa ndị a niile igbo ga-aghọta ife kpata eji gụọ afa afa ndị a niile igbo ga-aghọta ife afa ndị a niile agụlụfa ulu afa ndị a niile agụfa baa na ndụfa igbo ga-aghọta ezi okwu niile ozi niile ndị mba ọzọ zitelụfa n'obodo na baa n'igbo igbo ga-aghọta etu o si gbasa na ndụfa ma ọ mere ofe ife ọma ma ife ọjọọ igbo ga-aghọta ife ndị a niile maka na ịghọta ife ndị a niile ka igbo ga-eji wee wepụta atụmatụ fa ga-eji wee dị dịka echi na echi ada agwụ agwụ ọ nke a bụ ije ngala ọ nke a bụ ije ngala ndị igbo ọgwụkwanụ ka ọra m n'ọnụ taa ụmụnne m a sị m ya dịkwala unu mma n'ofu n'ofu ebe onye anọ anyị apụta ụla na ọ ga-adịla anyị mma maka na anyị ga-ekwu ọnụ anyị bụ ọnụ chukwu ọnụ anyị bụ ọnụ mmụọ ka anyị sikwa ka ọ ga-esi dị mana ọ bụrụ ọsọ ose okwukwu na omume ada ekwu igbo ekwu a na-eme igbo eme a na-ebi igbo ebi ị ga-apụtakwulu n'iru na-eme igbo na-ebi igbo ghọta ife ị na-eme maka na ọtụtụ ndị na-akpọ onwefa ndị ọdịnala na-aghọtara ifefa na-eme ọtụtụ ndị na-akpọ onwefa ndị igbo na-akpọ onwefa ndị igbo maka na fa na-ama abada na-ama les abada si holand les si china george si india kedu nke bụ nke anyị kedu nke bụ nke anyị onye igbo nke bụ nke anyị nwa ọkụkọ ole nne kọkọrọrọ ifeoma bụ na ya bụ nwa ọkụkọ mana ọ marọ nne ya kọkọrọrọ ka ọ dịbakwanụ n'izu na-abịanụ aka nọ n'ala igbo aka nọ n'ala igbo aga m anọkwa ebe a ọnwa na-abụ nke a na-ezikọ na m na ọbụrụ na m na ichigha n'ebe m na-eje akpata akụ ga-abụzi na ngwụsị ọnwa julaị mụ na unu ga anọlị anyị ga-anọgide ike akwụ maka na anyị ga-eji anya anyị fụ anyị <laughs> ah, ka ọ dịlụ anyị ga-ekwugide onti na ntị niile anọ ekene ọma na ụmụnne m jisie na ike ya dịkwala unu mma ngozi chukwu ka dobi jeleba afa m ka emesịanụ udo